AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị ana m asị ka onye nwe m nọnyere anyị niile ka anyị na-aga n'iru na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị gara aga isiokwu anyị bụ nke sị ụwa nọ n'ihe mgbu n'ịtụgharị isiokwu a anyị bịa chọpụtasị na ọnọdụ ụwa atụgharịwo n'ụzọ dị iche iche na ụwa abụkwaghị ihe ọ bụ eme ka o doo anyị anya sị na ụwa na-ezute ọtụtụ ihe dị ike nke ndị anya ha karịrị nke anyị na-ahụ nke na-agbafukwa obi ma ajụjụ na-ajụ n'ụbọchị taa sị ọ bụ gịnị kpatara nramahụ ndị a ji na-abịakwasị ụwa a na-achọ ime ka anyị mata sị na ụwa aghọwo ebe akọchara ụwa aghọwo ebe akọchara nke a bụ isiokwu anyị n'ụbọchị taa ọ bụrụ na ụwa aghọwo ebe akọchara. anyị si otu ole amata n'ezie n'ụwa aghọwo ebe akọchara. ka anyị lebatụ anya n'akwụkwọ nsọ na akwụkwọ onye ozi dị ka azaya isi iri abụọ na anọ amaokwu nke isii Azaya. isi iri abụọ na anọ amaokwu nke isii ọ sị n'ihi nke a ka ọgbụgba iyi ripịaworo ụwa e wee ma ndị bi n'ime ya ikpe akwụkwọ onye ozi ka ka azaya isi iri abụọ na anọ amaokwu nke isii ọ sị n'ihi nke a ka ọgbụgba iyi ripịaworo ụwa e ma ndị bi n'ime ya ikpe n'ihi nke a ka ndị bi n'ụwa reworo ọkụ mmadụ ole na ole wee fọdụ gị onye mụ na ya na-atụgharị uche azaya na-eme ka anyị mata n'ụbọchị taa sị na ụwa nke mụ na gị nọ n'ime ya bụ nke ọgbụgba iyi ripịawụrụ nke bụ nkọcha ndị dum bi n'ụwa bụkwa ndị ama maworo ikpe mbibi wee bịakwasị ụwa nke mere ka ọ bụrụ mmadụ ole na ole fọdụrụ gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ihe ndị a niile na-eme amaghị m ma ọ na-emetụ anyị n'ahụ ọ bụ na anyị echeghị na ọ dị ihe nke anyị na-amaghị nke na-akpata nramahụ ndị a ọ bụ na anyị echeghị na anyị kwesịrị ilegharị anya ịmata ihe na-eme anyị ọ bụrụ na ile anya n'akwụkwọ ọzọ anyị isi iri abụọ na anọ amaokwu nke ise cheta na nke anyị gụrụ bụ amaokwu nke isii ka anyị were amaokwu nke ise lee ihe ọ na-ekwu ebe ahụ ọ sị emerụwokwa ụwa n'okpuru ndị bi ya n'ihi na ha agabigawo iwu niile gbanwee ụkpụrụ mebie ọgbụgba ndụ ebighị ebi gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa mmadụ na-eme ihe o kwesịghị ime mmadụ na-aga ebe ọ na-ekwesịghị ịga ajụjụ gịnị ka mụ na gị na-asa ebe a ọ bụ ajụjụ nke kpatara ụwa ji bụrụ ihe a kọchara onye ọgbụgbụ ọnụ ga-eripịa onye ọgbụgbụ iyi ga-eripịa na mmadụ alawo ihe niile n'iyi ndị Igbo na-atụ ilu ha sị onye kpara nkụ ahụhụ ọ bụ ya nwasị ngwere bịara ya ọrụ akpasuola Chineke iwe Chineke ebiliela ị ga-esoro m kweta si na ịdị njọ nke obi nke mmadụ agabigawo oke ụwa ga-abụ ebe mmadụ na-achị obi ya n'aka ma iji eji ma ijighị obi apụghị iru gị ala ma ị nwere ahụike ma ị nwee ahụike obi apụghị iru gị ala obodo anyị niile aghọwo ebe ụjọ ji ndị mmadụ ọ dịghị onye na-atụsara ibe ya ahụ ọ bụ na ị cheghị na ọ bụ adịghị ọcha mụ na gị obi ọjọọ arụrụ ala nke kụrụ mkpọ n'isi anyị bụ nke wetaworo mbibi nye mmadụ nyekwa ụwa eche m na o kwesịrị ka Chineke leba anya n'ihe na-eme n'ụwa n'ihi na ọtụtụ ihe na-eme n'obodo dị iche iche ọ dị ihe ọ bụ enu ga-etinye mkpu ọ bụkwa mmadụ na-akpọ ụdị agwa Chineke kwesịrị ileta ụwa nke o kere sị na ọ dị mma n'ihi na ihe a na-ahụ abụkwa ihe kwesịrị ịhụ n'ụwa anyị ala ụwa n'iyi laa iwu chineke n'iyi anyị sị na anyị emepela anya anyị amara na izu ị maara izu ị maghị na ọ dị onye kere gị ị maara izu ị pụghị ịsọpụrụ chineke ị maara izu gị na-ele chineke anya dị ka gị na ya ọha kedu ụdị mmepe anya bụ nke a n'ihi na oke mmụta nke ọgbara igbogharị dị ka anyị kwuru ya n'ụbọchị gara aga sị na ọ dị ajụjụ ụfọdụ ga-apụta ìhè nke bụ gịnị bụ mpako anyị gbatụrụ ụkwụ n'ụbọchị gara aga gịnị bụ mpako mgbe mmadụ hụrụ na ya onwe ya bụrụwa onye mejupụtara na amamihe ọ dịghị mgbe ọ ga-anọkọta ya si amamihe a o si ebe ole na-abịa ya were nkwanye ùgwù mee ihe ndị o kwesịrị ime ma mpako n'ihi na anyị chere na amamihe ndị a si n'ime anyị na ọ dịghị onye anyị kwesịrị ịkwanyere ùgwù nke emeela mmadụ mmadụ abụrụ onye mpako onye obi na-afụli elu onye na-ebi ndụ na-eji Chineke kpọrọ ihe onye na-amaghị si n'ezie na onye kere ụwa ga-ebili otu ụbọchị ileta ụwa lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị mgbe o ruru ka ndị isi nke ụwa niile gbakọrọ ihe karịrị iri afọ abụọ na ọma gara aga ka onye nke na-achị obodo rọshịa mgbe ahụ a na-akpọ Mikhail Gorbachev gwara ndị ọchịchị ibe ya si ha na nsogbu ụwa nramahụ ụwa mkpagbu ụwa ihe ndị a niile na-eche ụwa iru abụghị nke mmadụ pụrụ igbo biko ka anyị chọọ na iru Chineke ihe dị ka iri afọ abụọ na ọma gara aga ma ọtụtụ n'ime anyị achọghị imeghe anya o mere ka amata na ọ bụ site na mmụta oke mmụta nke etinyeworo n'ọlụ na-ahụ ihe ọ na-alụpụta na nke a emeela ka mmadụ chee na ịma Chineke aka leenụ na-etufughị mgbe ihe ndị a bịa pụta ìhè mee ka mpako nke mmụta nke mmadụ bụrụ nke na-ala ihe Chineke kere n'iyi bụrụ nke na-ahapụ ọnya nke a na-apụghị ichuechu n'ihe niile dị n'ụwa na n'ụwa n'onwe ya ọ dị ihe ụfọdụ ọba akọwa ya ogo mmadụ na-agaru ọ gaghịkwa anyị nghọta ebe anyị na-aga dịka m chụrụ mgbe gara aga ị e jụọla ma Chineke o mere ebe anyị na-aga ka a gaa ya aga ihe ahụ ị na-eme ị e jụọla ma ọ bụ agwa nke Chineke chọrọ ka ị kpaa ị jụọla m ọ bụ otu ọ chọrọ ka isi were amamihe gị lụpụta ihe ka iji e ya na-alụpụta ihe gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa lee anya soro m gaa n'akwụkwọ Jeremaya isi iri ise na otu amaokwu nke iri na asaa Jeremaya isi iri ise na otu amaokwu nke iri na asaa ọ sị naanị anụ ọhịa ka mmadụ ọbụla ghọworo site n'ihe ọmụma ya emewo ya ihere mee onye nnụcha ọla ọbụla site na arụsị ya apịrị apị n'ihi na ụgha ka arụsị ya awụrụ awụ bụ nku ume adịghịkwa n'ime ya nke a bụ ebe amamihe dugaworo ụwa n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ọ ga-amasị m n'ezinụlọ anyị ọbụla, ka anyị jisi ike kpọlata echiche anyị chọọ amara n'iru Chineke mara na ụwa na-emebi elekwala anya na a na-akpọ ndị oke mmụta ndị ọgbara ọgbarigbogharị na ihe ndị dị ka nke ahụ n'akụkụ nke mụ na gị lebatụ anya jụọ onwe gị ajụjụ ụwa a Chineke kere sị na ọ dị mma ọ dị ebe m si na-emebi otu ihe ma ọ bụ nke ọzọ m na-eso ụkpụrụ Chineke ụdị obi m ji biri n'ụwa ọ bụ ihe Chineke chọrọ mgbe m na-emeso onye ọzọ m na-emeso ya dị ka mmadụ ibe m m na-ahụ ọnọdụ ọ bụla nke nọ n'ime ya dị ka ikike nke mụ onwe m dotara m ebe ahụ mgbe ị na-atụgharị uche n'ihe ndị a ka mara nke onye nwe m soo gị udo na amara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị gere ege ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nụrụ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụ gị eweta abụọ ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị ihe ndị na Damu zake zote mahakingangana nabi Damu zake zote ewe n'otu ihe ndị ọ na-eme nri ndị ahụ n'ụzọ ihe atụ cơn Seventh Day Adventist Church Choir ọvọmama asaa ka Chineke nọnyere unu ka udo ya chia n'ime ndụ unu na aha Jizọs amen ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ezi onye Igbo na-ege ntị achọrọ m ka anyị ji nwayọọ na-eleba anya n'akwụkwọ Daniel a na-aghọta ebumnobi Chineke n'ihi na mgbe ụfọdụ o nwere ike ịbụ na ịnọ na ndọta n'agha n'otu ihe ma ọ bụ ihe ọdọ na ndọta n'agha nke nrịrịa na ndọta n'agha nke ụkọ na ndọta n'agha nke mkpagbu Chineke na-ele anya ka isi nga ahụ bulie aha ya elu ya mere ka ụmụ Izrel nọ na ndọta n'agha nke adọrọ ha dịka isiokwu nke taa bụ ndọta n'agha ụmụ Izrel anyị chọrọ ileba anya ihe ndị pụtara ihe ihe ndị nwere ike inyere anyị aka ka anyị ghọta onye Chineke anyị bụ Chineke nyere ohere mgbe a dọrọ ụmụ Izrel n'agha ụmụ Izrel ekweghị ya ka ọjọọ Chineke ha ekweghị ya kpọọ Chineke ihe abụghị aha ya kama ọ dị otu ihe akwụkwọ nsọ si kpọkuokwa m n'oge mkpa m ga-aza gị m ga-azọpụtakwa gị m ga-enyere gị aka amaghị m ọnọdụ nke ị na-agabiga n'ime ya ugbu a amaghị m ihe na-adọrọ gị n'agha ugbu a ma echefula na ọ dị otu olileanya ị kwesịrị inwe n'ihi na jizọs kwuru n'akwụkwọ Luk isi anọ amaokwu nke iri na asatọ ya ya sị na iyanwa bịara imeghepụ ụlọ mkpọrọ nye ndị a dọtara n'agha na ya bịara ikwusa ịhụ ụzọ nye ndị isi na ya bịara izipụ ndị etinyere ahụ ka ha nwere onwe ha ọ bụghị naanị nke a ya sị na ya bịakwara ikwusa arọ mgbe onye nwe anyị na-anara mmadụ nke ọma n'ihi ya n'ime ndọta n'agha ndị a niile nke a dọrọ ụmụ israel ọ dị ihe Chineke chọrọ ka ọ pụta ìhè o nwekwara ike ịbụ ihe Chineke chọrọ ka ọ pụta ìhè n'ime ọrịa ị na-agabiga n'ime ụkọ ị na-agabiga n'ime ihe ize ndụ ị na-agabiga n'ime nsogbu ị na-agabiga ma otu ihe were anya bụ na nwa nke Chineke agaghị ịnọ na ndọta n'agha ruo ebighị ebi olee otu Chineke siri bido ije ozi ya ngwa ngwa ha nọ na ndọta n'agha a a bịara chee ha ihe oriri mmanya vaịn eze na-aṅụ ihe oriri ọma ọ na-eri danuel na ndị otu ya cheta na ọ dị nkwa chineke kwere ya sị ọ bụ unu na-ege mụ ntị debe ụkpụrụ m niile na ọ dịghị nrịrịa nke m tinyere n'ahụ ndị ijipt nke m ga-etinye n'ahụ unu chineke anyị nwere ihe ọ na-asọ ya mere ihe ndị ahụ chineke si anyị lefee anya anyị kwesịrị ilefe ya anya akwado danuel wee sị na danuel wee tinye nke a n'obi ya na ya agaghị eji ihe oriri ọma eze ma ọ bụ mmanya vaịn ọ na-aṅụ ma onwe ya ka ọ ghara ịdị nsọ nke bụ na ọ bụrụ na anyị chọrọ ịbụ nwa nke chineke anyị kwesịrị ịnọ n'odudo nsọ n'ihi na akwụkwọ nsọ sị na ọ bụ ihe a na-apụghị ime mmadụ ịhụ chineke anya mgbe ọ bụghị onye e doro nsọ akwụkwọ nsọ gara n'ihu mee ka anyị mara na mgbe a na-achị nwale ha Daniel na ndị otu ya Ariok si ya nye anyị mkpụrụ osisi nye anyị ihe a kụrụ n'ubi ka anyị rie ka eluegwu otu akpụkpọ ahụ anyị na ndị ahụ ga-adị ịhụ na akwụkwọ nsọ si na ndụ mmadụ adabereghị n'ihe o nwebigara oke o sikwanụ n'ihe ọ na-achọsi ike pụta akwụkwọ nsọ ahụ mekwara ka anyị mara na anyị kwesịrị iche Chineke anyị iru dịka ọ si chee m n'iru unu nsọtụ niile nke ụwa ka e wee zọpụta unu na ọ dịghị chineke ọzọ dịnụ n'ime ọnwụnwa gị niile n'ime nsogbu gị niile n'ime ahụhụ niile ị na-agabiga chee chineke iru n'ihi na ọ gwụla ya bụ ebe olileanya dị ọ dịghị ebe ọzọ olileanya dị ọ dịghị ebe ọzọ inye aka nwere ike isi pụta ma ọ bụgo naanị n'aka chineke ọnọdụ ọbụla gị nọ n'ime ya ọ bụ nwa oge ka ọ ga-anọ ọnọdụ ọbụla ị na-agabiga ọ bụ naanị nwoke oge ma echefula na jizọs si n'akwụkwọ james ya si ngozi na-adịrị onye na-atachi obi n'ọnwụnwa n'ihi na mgbe a nwere ya ọ ga-anata okpu eze nke ahụ bụ ndụ ndụ gị adabere gị n'aka ihe ị nwere ọ dabereghị n'aka ihe ị riri kama echefula na jizọs sịkwa gị ezi onye igbo na-ege ntị n'akwụkwọ jọn na onye ori adịghị abịa ma ọ bụ ka o wee zuo laa ihe n'iyi ma a bịara m ka unu nwee ndụ nwebiga ya oke ndụ mụ na gị dị n'ime jizọs pọl sị na-ezoro ndụ mụ na gị n'ime jizọs zoo ndụ jizọs n'ime chineke ya enye nkwubi okwu sị na ọ dịghị ngwa agha ọbụla gị nke akpụrụ megide onye ezi omume nke ga-aga n'iru agbanyeghị ebe ọbụla ga-anọ kpụọ ya gị ezi onye igbo na-ege ntị ana machi ime ka mara na nkwa chineke dị ukwuu naanị nke ahụ ikwere naanị nke ahụ ị nabatara bụ nke ga-edere gị nabata ya n'ụbọchị taa na ebe ị gbabatara n'ime chineke ọ bụkwara ghara na asị na ịmabeghị onye chineke bụ gbabata ọ dịghị onye ọbụla nke gbakutere ya anọ ihere na-eme n'ihi na ọ sị mụ onwe m bụ jehova agbanweghị ọ naghị agbanwe agbanwe ọ gakwanaghị ahụ gị gbanwee ọ gaghị ahụ ọnọdụ gị gbanwee ya mere ihe niile onye nwaanyị na-eme ka anyị mara bụ mgbe ị batara n'ozi ọma na-agbanyeghị ọnọdụ ọbụla ị na-agabiga guzosi ike na ọ sị onye nwere ntachi obi nọgide ruo ọgwụgwụ onye ahụ ka a na-azọpụta dịka anyị hụrụ mgbe jizọs bidoro ọlụ ya ekwensu nwara ya ọnwụnwa ma jizọs meriri onye ahụ nke meriri ekwensu ga-enyekwa mụ na gị ikike imeri n'ụzọ niile ọbụla naanị ka anyị kwere ya naanị ka anyị guzosiere ya ike ọ ga-adịrị gị mma n'aha Jizọs onye mgbasa ozi fraịde egwim imela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nye gị ogologo ndụ na isi ike ka mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen imeela onye ọma gere ntị ka Chineke chekwaa gị na ezinụlọ gị n'aha Jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo